AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ekelekwa m gị ọzọ n'ụbọchị nke taa ana m asị ka ngọzi Chineke bụrụ nke gị ya dịkwara gị na mma gị na ezinụlọ gị anyị abịala n'ihe omume anyị nke ụbọchị nke taa chetakwa na ọ bụ ihe ka gbasara ahụike nke anya anyị ka anyị na-eleba anya n'ime ya echi gara aga anyị gbatụrụ ụkwụ na nrịrịa ndị ahụ anyị na-enwe n'anya gbatụkwa ụkwụ ụzọ anyị ga-esi wee bụrụ ndị nwere onwe anyị site na nrịrịa ndị a ma ọ bụrụ na anyị mee ihe dịka ndị ọkachamara ndị na-enyopụta ihe niile nke gbasara ahụ mmadụ si na-agwa anyị okwu n'ụbọchị nke taa ihe anyị ga-eleba anya n'ime ya bụ mkpụrụ a ma ọ bụ mkpụrụ nke a na-ata ata emere ka anyị mara na karọt iwekọta ya na akwụkwọ nke ọzọ a na-akpa alfalfa n'ezie ihe abụọ ndị a bụ nri nke mara mma nke ukwuu anyị nwere ike isi n'ime ha nweta vitamin a ọ bụ n'ihi vitamin a anyị na-enweta n'ime ihe ndị a bụ ihe mere ha ji bụrụ ezigbo nri nke kwesịrị ekwesị bụkwara nri nke anyị ga-eri mgbe anyị na-eri ya anyị efuru n'obi na ọ gaje ịgwa anyị nrịrịa ọ dị ọtụtụ ihe anyị na-enweta na karọt ọ bụrụ na ị na-ata karọt n'ezie ị ga-achọpụta na ihe nke a na-akpọ protein nke na-eme ka anyị nwee ike na-eto eto na-anọkwa n'ahụike adịghị ukwuu ebe karọt dị nke ọzọ a na-akpọ fat maọbụ ihe ndị a na-akpọchi ọbara maọbụ akpọchi akwara ebe ọbara si na-aga adịghị ukwuu n'ebe karọt nọ nke a na-akpọkwana kabohaidret bụ nke anyị na-eji enweta ike anyị na-eji arụ ọrụ dị ya nga o kwesịrị ekwesị ị ga-enwetacha ihe ndị a ebe karọt nọ ihe anyị na-ekwu okwu bụ na ị na-ata karọt ị ga na-abụ onye ga na-agbaju n'ike na ume mgbe dum ihe ndị a dum bụ ihe na-eme ka anyị na-enweta vitamin a na-akpọ B na A na E ihe ndị a dum anyị ga-enwetacha ya na karọt ọ dị ihe ndị ọzọ nke a na-akpọ mineral ihe ndị ahụ bụ ndị na-enye aka ime ka anyị bụrụ ndị gbasiri ike a na-enweta na karọt ihe ndị dị ka ayọn mgbe ọbụla ị na-ata karọt buru n'obi na ị na-eri ya naanị dị ka nri na ị na-eri ya maka ọgwụgwọ ọ bụ ya bụ ihe dị mkpa dịka anyị kwuru mgbe anyị na-ebido okwu nke gbasara ahụike nke anya buru n'obi na ihe ọ bụla ị na-etinye n'ọnụ etinyela ya n'ọnụ na ọ bụ ihe oriri kama tinye ya n'ọnụ gị chee echiche na ọ ga-aghọrọ gị ihe oriri ghọọkwa ọgwụgwọ mee ka ahụ gị bụrụ ihe gbasiri ike ihe ọ bụla ị na-eri bụrụ nke a n'obi nke a ga-edu gị ịma ihe ọ bụla nke ị kwesịrị ime gbasara ahụ gị na ahụike nke ahụ gị ọ dị mkpụrụ ihe atọ anyị aghaghị ịgbatụ ụkwụ tutu anyị na-ekwucha okwu nke gbasara karọt ya na ọdịmma nke ọ dị gbasara anya anyị ọ bụrụ na ị na-ata karọt ị ga-enweta ihe a na-akpọ karotenoids mineral a ị na-enweta n'ime karọt a mgbe ị bịara nweta mineral a n'ime karọt ọ na-eme ka ịtachaa ya ya ewere aka ya ya na ahụ gị gbanwere gị ya ka ọ bụrụ vitamin a mgbe ụfọdụ a na-ekwu okwu vitamins ndị a na ha dị mkpa gbasara ahụ anyị ndị mmadụ ụfọdụ ga na-asị na otu anyị si enweta vitamin a anyị na-eme ka o doo anya n'ụbọchị nke taa na onye ọbụla chọrọ vitamin a chọọ ka anya ya bụrụ ihe ga-anọ n'ahụ udo biko ị kwesịrị ịta karọt karotenoids a ma ọ bụ mineral anyị na-enweta site n'ịta karọd. ana m eme ka anyị mara sị ọ na-enyere ihe ahụ na-anọ n'azụ anyị anyị aka na-achịkọta ihe ọbụla nke anyị na-ahụ nke na-eme ka anyị wee na-ahụ ụzọ nke ọma na-akpọ retina ọ na-enyere ya aka nke ukwuu ọ na-eme ka ọ na-ahụ ụzọ nke ka nke n'abalị ma ọ bụ mgbe ọkụ na-adịghị dị ka o si kwesị ọ na-eme ka ịhụ ụzọ nke ọma mara ihe ị na-eme na ebe ị na-aga ọ na-emekwa ka ahụ anyị bụrụ ihe dị mụrụmụrụ bụrụ ihe na-adị ọcha mgbe niile ma ị na-ele ya anya na-emekwa ka akụkụ ahụ nke ahụ na-ewepụta ihe ndị ahụ na-eme ka imi gị na-adị mmiri mmiri n'ihi na mgbe ụdị mmiri a a na-akpọ mukọs gwụsịrị n'imi gị ị gaghị abụ onye nwere ahụike ị na-ata karọt ọ ga-enye aka na-ewepụta ihe ndị a na-eme ka imi gị na-anọ n'udo ahụ gị ewee bụrụ nke kwesịrị ekwesị n'ebe anya gị nọ nke ọzọ a na-akpọ faiba ọ na-eme asị gị raa oroma asị gị gị taa faiba ya gịnị bụ faiba ya bụ ihe ndị a dị ya n'ime iwepụsie mkpụrụ ya na mkpokoro elu ya ahụ ihe ndị ọzọ dị na ya taa ya ọ bụ ya bụ faiba anyị na-enweta ya na karọt ebe ọ dị ukwuu n'ihi na ihe a na-enye aka wepụta ihe ndị ọzọ ma ọ bụ mineral nke ọzọ a na-akpọ pektin n'ime ahụ anyị nke a na-eme ka ọ bụrụ na ị na-ata karọt mgbe ọbụla ị chọrọ ịga mposi ọ ga na-aga ị ga-abụ onye ga na-enwe nramahụ na ịga mposi ị ga-abụ onye ga na-aga mposi gị na-ahụ ọbara maọbụ ihe ndị ọzọ na-ekwesịghị ekwesị n'ime ya ọ na-emekwa ka eriri afọ anyị bụrụ ihe ga-enwe ohere mgbe ọbụla n'ihi na ọ ga-enye aka sachapụ ihe ndị nke dị anyị na-eriri afọ na-agaghị ekwe ka ihe gara anyị nke ọma o nwere nke a na-akpọ mmanụ nke dị mkpa a na-enweta ma ị na-ata karọt ihe ndị ahụ bụ ihe na-enye aka ime ka eriri afọ anyị na-awụgharị dị ka o si kwesị ịma na eriri afọ anyị na-awụgharị awụgharị ma ọ na-arụ ọrụ iwepụta ihe ndị ahụ eji tinye ya n'ime ahụ anyị o kwesịrị ka anyị na-ata karọt ka ihe ndị a nwee ike na-aga nke ọma dịka o si kwesị n'ahụ anyị n'ezie karọt bụ nri nke anyị kwesịrị iri bụrụ n'obi na ọ ga-agwa anyị ọrịa nke gbasara anya anyị dịka anyị kwuru okwu ihe gbasara retina na akụkụ anya anyị na-azụ ya nke na-eme ka anyị na-ahụ ụzọ nke ọma ọ na-enye aka dozie ya ebe o kwesịrị ekwesị ọ na-achụkwa nrịrịa niile ndị dị aṅa pụrụ ime ka anyị anyị bụrụ ihe na-aga adị mma anyị ekwuola na ọ na-eme ka anụ arụ anyị bụrụ ihe dị mma ọ na-eme ka anyị bụrụ ndị ga na-agbanarị nrịrịa a na-akpọ kansa ịhụ na ihe kansa na-eme ndị mmadụ n'ụbọchị ndị a biko ka anyị gbanarị ihe ndị a anyị si otu ole eri mkpụrụ a a na-akpọ karọt ọ bụrụ na ịbụ ndị na-achọ iri ihe a na-akpọ salad na okwu bekee bụ iwere ihe akwụkwọ ndụ a gị weta ihe ndị ọzọ ndị dị ka karọt a gị weta ihe ndị a na-akpọ oroma a na-akpọ lemon mekọta ya ọ na-eme ka eze nke ụmụaka bụrụ ihe kwụrụ chem ma gbasie ike ọ bụrụ na isie karọt esie were ya sikọta ya na nri a na-akpọ poteto na akwụkwọ nri n'ezie ị ga-ahụ na ọ ga-eme ka ma anya gị ma ahụ gị bụrụ ihe ndị gakwụrụ chim mgbe ahụ ị na-esi karọt esi ọ naghị eme ka mineral nke a na-akpọ karotin pụọ n'ime ya ọ na-adịgide ma ọ bụrụ na isie ya dịka o si kwesị ihe nke atọ anyị na-agha ịgbata ụkwụ bụ ịpịpụta mmiri karọt ma ị were ihe ị na-eji akwọrọ ihe kwọrie ya a na-akpọ blenda iwere blenda gị kwọrie ya mee ka mmiri ya gbapụta gị tinyetụ ya mmiri ọ bụrụ na ị na-aṅụ ya were ya mekọta ya na mkpụrụ nke a na-akpọ apụl na lemọn imekọta ha na-aṅụ ya n'eziokwu ị ga-ahụ nọ ebe ahụ ka nri gwụrụ gị onye na-ege ntị were ihe ndị a kpara ihe achọghị m mgbe ọbụla ị na-eru ọgụ afọ abụọ ma ọ bụ ọgụ afọ abụọ na iri ya bụrụ na ibido na nwewe nsogbu anya ọtụtụ ndị anaghị eru ọgụ afọ abụọ ya enwewe nrịrịa nke a na-akpọ night blindness jisi ike gbanarị nrịrịa ndị a karọt dị ebe niile nweta ụmụ vitamin C mgbe ị na-ata karọt ị na-enweta vitamin B ị na-enweta vitamin E mgbe ị na-enwetacha ihe ndị a gị bịa nweta mineral ndị nke ọzọ ndị ga-eme ka ahụ gị wee sie ike gị onye na-ege ntị biko were okwu akpọrọ ihe ọ bụrụ na gị onwe gị emetaghị ihe dị ka o kwesịrị ekwela ka ụmụ gị dị ka ịdị onye ọbụla na-asị ka ụmụ ya ka ya mma mana ahụike o kwesịrị ka ụmụ anyị ka anyị mma udo dịrị gị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 ezi enyi m ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa ara ekpere anyị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ ezi enyi m mgbe anyị ga-anabata onye mgbasa ozi sam okebe ma gee abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị Chineke ruo mgbe ọ ga-abịa Chineke dị nsọ Chineke lezienụ anya ka ihe dị n'ụwa ghara na Chineke

na-ege ntị tupu anyị anabata onye mgbasa ozi Sam Okebe ka anyị kelee ndị nyere anyị abụọ ọma n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka ịhụnanya ya baro n'ụba n'aha Jizọs mara na ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ndị ọma ndị na-ege anyị ntị anyị abịakwa ọzọ n'oge awa nke a ịmalitekwa ihe mmụta anyị dị ka anyị na anyị na-amụ ma ọ ga-abụrụ sị na taa abụghị ịmalite ige anyị ntị isiokwu anyị jisi kemgbe oge awa ndị ya bụ ọbịbịa abụọ nke jizọs ma isi nke taa na akụkụ nke anyị na-eleba anya bụ ihe o ji dị oke mkpa na jizọs aghaghị bịa ihe o ji dị oke mkpa na jizọs ga-abịarịrị ka anyị mechie anya kpee ekpere onye nwe anyị onye dị nsọ jizọs onye mbịara nke mbụ na onye ga-abịa achịkwanụ ọ dị anyị mkpa ka anyị mụta na ị ga-abịarịrị n'ihi nke a n'oge awa nke a nye ụmụnne na ụmụnna nghọta zuru oke nyekwa ha ihe mmasị n'okwu a tinye ike n'okwu gị ka onwe ọnọdụ n'ime anyị n'aha aha jizọs bụ onye nwe anyị ka m na-ekwu si na ihe anyị na-eleba anya ọzọ taa bụ ihe o ji dị mkpa na jizọs ga-abịarịrị ihe ọgụgụ anyị dị na akwụkwọ jọn ka anyị mma ya nke ọma n'akwụkwọ jọn isi iri na anọ na amaokwu nke mbụ ruo na nke atọ akwụkwọ jọn isi iri na anọ amaokwu nke mbụ ruo na nke atọ ọ sị ka obi unu ghara ịlọ mmiri kwere na chineke kwerekwanụ na mụ n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ọ bụrụ na ọ bụghị otu a m ga-agwawori unu n'ihi na ana m aga idozuru n'ebe ọ bụrụkwa na mụ aga idozuru n'ebe agaje m ịbịa ọzọ m ga-ararakwa unu nye onwe m ka unu onwe unu wee n'ọkwa n'ebe mụ onwe m nọ amin kamgbe okwu onye nwe anyị jizọs kraịst jizọs abụghị mmadụ ọ naghị ekwe nkwa ụgha ma ọ na-ewute m n'ụbọchị taa na ọtụtụrụ mmadụ na-ebukwa akwụkwọ nsọ na-agagharị si na jizọs agaghị abịa ụfọdụ nkwenye na ọ ga-abịa ha sị na ọ dị ihe dị ka ịla n'eluigwe ihe m na-achọ ikwu okwu ya abịagodeghị ịla n'eluigwe ihe m na-achọ ikwu okwu ya mbụ ihe mere na o ji dị mkpa na jizọs ga-abịarịrị ọbịbịa abụọ nke jizọs mbụ isikwu ihe dị mkpa bụ ozizi nke akwụkwọ nsọ n'ihi a sị na jizọs agaghị abịa mụ na ha abụghị enweghị olileanya anya enweghị nketa oke uru gịnị ka ọ bakwanara anyị anyị na-ebu akwụkwọ nsọ na-agagharị uru gịnị ka ọ baala anyị ị na-ekpe chọọchị n'ụbọchị izu ike gịnị mere m ji na-ekwu nke a bụ na anyị kwesịrị ịma na ọ dị mkpa na jizọs ga-abịa n'oge awa anyị na-etufu na ikpere onye nwe anyị na ibe akwụkwọ nsọ na-agagharị agaghị abụ ihe efu dịka anyị ga-agụta ya n'akwụkwọ ndị tosilenika nke mbụ isi anọ na nke iri na isii ọ na-ekwu okwu banyere ndị nwụrụ anwụ ajụjụ abụrụ gịnị ga ịbụ nketa oke ndị nwụrụ anwụ o nweghị ndị na-aga enwe nketa oke na ọbịbịa abụọ nke Jizọs ọ bụ ndị ezi ome ndị nwụrụ anwụ ọ bụ ndị ezi ome ndị ndị ndụ n'ihi na ebe a pọl na-ekwu okwu sị na a ga-afụ opi ndị nwụrụ anwụ n'ime onye nwe anyị jizọs kraịst ga-ebu ụzọ bilie na mbilite n'ọnwụ nke mbụ ị gaghị echefu na enwere mbilite n'ọnwụ nke mbụ na nke abụọ mbilite n'ọnwụ nke mbụ bụ maka ndị ezi omume nke abụọ ga-ebu nke ndị ajọ omume mbilite n'ọnwụ abụghị isiokwu anyị taa ma ihe m na-achọ ka ịghọta n'ebe a mbụ na jizọs kraịst ga-abịa n'ihi ndị ezi omume ndị dị ndụ na ndị nwụrụ anwụ a ga ka ha abụọ ndị ezi omume ndị dị ndụ na ndị ke nwụrụ anwụ izute onye nwaanyị na mbara eluigwe mgbe ọ ga-abịa ha abụọ wee zute onye nwaanyị na mbara eluigwe n'akwụkwọ timoti nke abụọ n'isi anọ na amaokwu nke mbụ ka m chọrọ ka ị soro m tụgharịa uche ana m aga n'akwụkwọ timoti nke abụọ n'isi anọ na amaokwu nke mbụ sị ana m agwasị gị ike n'iru chineke na kraịst jizọs onye ga-je ikpe ndị ndị ndụ na ndị nwụrụ anwụ ikpe iwerekwa ngosi ya na alaeze ya si zi gị ebe a na-agwa anyị sị na jizọs na ọbịbịa ya kpọmkwem ihe o si abịa mbụ ime ka ọ pụta ìhè bụ ajọ omume na ezi omume ikpe ndị nwụrụ anwụ na ndị ndị ndụ bụ ndị ajọ ome ikpe inyekwanụ nketa oke ma ọ bụ ụgwọ ọlụ ndị ezi omume ndị nwụrụ anwụ na ndị ndị ndụ kamgbe isi ihe jizọs nso abịa jizọs anaghị abịa na nkịtị ọ bụrụ na ọ bịaghị ndị ezi omume na ụmụ chineke enweghị nketa oke ndị ajọ omume ga na-eme na-aga n'iru ọ bụrụ na jizọs abịa onye ọbụla ga-ahụ nketa oke ya mma ma ọ bụ nke ụgwọ ọrụ ọjọọ ya ma ọ bụ nke ụgwọ ọrụ ọma ihe o mere ihe na-aghaghị ime mbụ na ọbịbịa jizọs ga-ekpe onye ọbụla ikpe dịka ihe o mere nsi dị ọ bụrụ na jizọs abịa ndị ajọ omume na ndị omekome ga-enweta oke nke ha n'ọdụ ọkụ n'ihi na onye nwe anyị aghaghị ime ka ihe ọbụla ka ọlụ ọma ọbụla mmadụ lụrụ maọbụ ọlụ ọjọọ mmadụ lụrụ mba n'ikpe n'ihi na ụbọchị onye nwe anyị ga-abịa ka a ga-eme ka ihe niile baa n'ikpe onye ọbụla ga-ahụ dịka ihe o mere ese dị chineke anyị bụ onye ikpe ziri ezi jizọs bụ onye ikpe ziri ezi ọ ga-ekpe ụwa ya ikpe dịka omume ha si dị ụwa nke a mụ na ya na-ahụ taa nke jupụtara n'ọtụtụ ihe ga-eme mkpọtụ n'ihi a ga-eji ọkụ erechapụ ya n'ọgwụgwụ oge a onye nwaanyị bịa na n'ọgwụgwụ oge ụwa nke ya na-ahụ ga ahụ ya ọzọ ọlụ niile nke a lụrụ n'ime ya akụnụba niile nke a kpadoro n'ime ya a ga-eji ọkụ repịasịa ha ma ihe dị mkpa mbụ gị onwe gị ga-enwekwa nketa oke na ọbịbịa abụọ nke jizọs ọ ga abụ ihe ọṅụ nye gị n'ihi ọbịbịa abụọ nke jizọs ga-adị ka oge ụmụaka a na-akpọ rịzọt na ụlọ akwụkwọ na ah, praịmarị bụ nke ọta akara ụbọchị a na weta ndị na-achị ọchị na ndị na-akwa akwa otu a ka ọbịbịa nwa nke mmadụ ga-adị a ga-enwe ndị ga na-aṅụ ịṅụrị ọṅụ a ga-enwe ndị ga na-akwa akwa a ga-enwe ụzọ mmadụ abụọ n'ụbọchị ahụ ịṅụrị ọṅụ ga-adị ndị ezi omume ịkwa akwa ga-adịrị ndị ajọ omume nwanne m nwoke onye na-anụ olu m ugbu a gịnị ga-ebu nketa oke gị ebee ka ị ga-akwụnye ana m asị na ọ ga na-aka mma na ị ga-esoro anyị kwụnye n'ebe kraịst nọ otu anyị ga-enwe nketa oke dị mma na ọbịbịa nketa oke dị mma n'akarị nke onye nwaanyị mbụ bụ ndụ ebighị ebi n'ihi na anyị ndị nọ n'ụwa taa anyị ata n'ahụ n'ihi ajọ oge nke a ọ dịghị mma na ịtachakwara ahụ n'ajọ oge nke a mgbe onye nwaanyị ga-abịakwa gị ịtakwa ahụ ọjọọ ọzọ ọ bụ ihe jọgburu onwe ya ọ jọkurudere na njọ na ya mere anyị ji na-eti mkpu n'oge awa dịka jizọs nyere anyị Gaa gaanụ mee ka mba niile bụrụ ndị na-eso ụzọ m nwanne m nwoke biko nwee mkpebi nwanne m nwaanyị biko nwee mkpebi ka anyị niile jikọọ aka nọ na njikere chere ọbịbịa onye nwaanyị n'ihi na ọ na-abịa ngwa ngwa dịka anyị kwuru n'ụbọchị ndị gara aga ọ si ana m abịa ọsọ ọsọ akwụkwọ mkpughe ụgwọ ọlụ m dịkwa n'aka m inyeghachi onye ọbụla dịka ụgwọ ọlụ ya nsi dị ịlụọ nke ọma inwere nketa oke ịlụọkwa nke ọjọọ inwere nketa oke ma ihe kachasị mkpa mbụ ka ị nwee nketa oke ụgwọ ọlụ dị mma bụ ndụ ebighị ebi isoro Kraịst na ndị nsọ n'otu nna afọ abụọ na ọgụ iri na alaeze Chineke sikwa n'ebe ahụ rịdata bebichiekwa n'ụwa ọ gwụla ndị ezi omume ga-enwe ohere dị otu a onye ajọ ome agaghị enwe chetakwa nwanne m nwoke na nwanne m nwaanyị la nchegharị adịdị n'ala ili ngwa ngwa ọnwụ bịara ikpe esochiela ya onye nwụrụ anwụ enwee nchegharị n'ihi na onye nwụrụ anwụ amaghị ihe ọbụla dịka akwụkwọ ilu gwara anyị sị na onye nwụrụ anwụ anaghị etoji a maọbụ akwụkwọ eklesiastis akwụkwọ abụọ ya na-agba àmà ihe gbasara ndị nwụrụ anwụ dịka ụfọdụ na-asị mgbe m mechara ọ bụrụ na ọnwa abịa m ga-echegharị ịma mgbe ị ga-anwụ ị na mgbe ị ga-anwụ nchara ka mma ugbu dị ndụ nchara ka mma mgbu dị n'okorobịa nchara ka mma mgbu a iji ndụ gị n'aka n'ihi na ọ bụ mgbe anyị chere na ọnwa abịara gị sị ka ị chegharịa ọ bụ nchegharị zuru oke nchegharị zuru oke mbụ ugbu ahụ dị ike ugbu a nwere ike tụrụ onwe gị ụka ugbu a nwere ike sị ka m jee ahịa gị iche ka m jee ụlọ akwụkwọ gị iche ọ bụ mgbe ị ga-asịkwa ka m chegharịa ichegharịa onye nwaanyị anara gị nke ọma ka ị na-enwe ntụgharị uche n'okwu ndị a ọ bụ ekpere m na onye nwaanyị ya gbaghị ume ka ị nwee nchegharị na mkpebi zuru oke n'agha Jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at com arigiria at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọma kelee onye mgbasa ozi nwa chineke tere mmanụ sam okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo